Ana m eje ụnọ akwụkwọ. Ana m eje ụnọ akwụkwọ. Ana m eje ụnọ akwụkwọ. I am going to school.